na-egbu nwanne ha ya wụrụ mgbe ala Igbo wa ala Igbo onye gburu nwanne ya ala ọ ga-ahapụ ya mba ugbu a ebutere ya na arụ pụdachicha mmụọ niile e nwere n'ala Igbo ime chọọchị Jesu Kristi arụ ugbu a nsogbu nọ n'ala Igbo ala Igbo na-agba ụwa aghara aghara ala na-agba aghara aghara Chineke ala Igbo na-agba aghara aghara ekelele m nnụ ana m asị na ndị niile nga ha ha na-egbu maazị Nnamdị kano mma mmiri ọ ga-adịrị ha na mma ọ ga-adịrị ha na mma